ya bụ nne m ndị asị na-abana m onye igbo maka na onye ọnụ masị na ọbụna dị m nne bụ eze m ụbụlụ eze m nwa biri n'okpuru ụbụlụ ukwu onwumụ na anọ isekwede kenadiwezipụwe nwa kpalawe afọ abụ obodo That is an Anioma man speaking his Anioma language. Of course, Igbo language. I'm sure those of you that understand Igbo perfectly well you understand what he's saying, you understand his intonation, you will know that he's speaking Igbo. This is a pure Igbo language. And the big question that has been on the lips of many people what then is this man doing in Delta State? Why is this man not part of the Southeast State? However, the clamor for the creation of Anyoma State is so high. In fact, the discussion has taken the center stage in our political discourse and a lot of persons they are excited about it and they are clamoring for it so many persons they are supporting the creation of Anyoma state to be added to the southeastern state and that is the reason why you see these people they are coming out to fully throw in their support for it because they want to be identified with the Igbo state they don't want to be identified with the south south state anymore because according to them for long their identity has been stolen so i'm going to allow you to listen to him I'll be back at the end of the video. We have a lot to talk about. Ndị Igbo bụ ụmụnne m daalụ Igwe daalụ sa Noan ee ya bụ isiokwu ọ sị mekwue bụkwa isiokwu nyaalụ mana na ga-egbue nkenke nke. m bido bụ na ka anyị bụ ndị Igbo si amụ nwa anyị mụọ nwa na ala Igbo niile ejimaka na ndị Igbo niile nọbe n'ofu nye ọka anyị niile eme tupu anyị ga-eji nhụde ndị ọcha anya nke izizi wee mụọ nwa n'ala Igbo mbọsị nke ịkpọ asaa agwụ awa afa ọ bụkwa eziokwu wee mụọ nwa n'ala Igbo niile ụbọchị nke ịkpọ asatọ ebe ugwu ọbụla oke edo ọ bụkwa eziokwu nọọ ka o si dị n'ala Igbo niile amazina m onye mmụọ dị n'anya ndị Igbo ni nwa mụ na o mesịa nne eje nne ọmụgwọ ọkwa nọọ ka o si dị n'ala Igbo niile ọ bụ ndị ọcha kwụzi na ya n'ala Igbo niile obodo ọbụla abụ ala Igbo wazụ afịa anọ eke orie afọ na nkwọ obodo mmenwa si bịa nye azụ bụ eke eke nwa ka anyị ji ezu ike adalụ ọlụ mbọsị eke eje ugbo ama kpasimọkwụ maka na ịkpasimọkwụ bụ ya bụafeje ọkwụ ya abịa ya bụ na ala Igbo niile anyị kweri na anyị nwe mkpụrụ ụbọchị anọ na ala Igbo niile anyị mụọ nwa mkpụrụ ụbọchị asaa agwụ awa afa ụbọchị asatọ ebe uwe ukwu ofu nye ofu ọdịnala na ya jikọ ma anyị bụ ndị igbo niile aba nne na-eme bụ mmenwa nne n'eme obodo nsi bịa maka abụmoyi ubulukwu ezinụlọ nsi bịa bụ ndị achị ụbụlụ na mbụ nyanwụ mbụ bụ ụbụlụ kingdom tupu o ji lụzie enu na ụfọdụ adọwarịgazi anwụ omezi obi nkewe o mesịa nka nka lụọ ogo ama enwe ike chi ndị akpọ ụmụ olise obi olise ka ya na ndị bini webua ya nwa aka mbụ so ya bụ onye ụmụ Olise ke mbụ a bụ ndị achịnị na ụbụrụ mkpame ndị mụnị m lue kịta na ahụga nke m si akpọ obi Olise onye wecha obodo m si bịa kwa akpọ eze mụ ụbụlụ nsị ụbụlụ beni onye igbo ọbụla nọ beni ọsọkwa abụna isi akwụkwọ mmiri bịa bụ akpọ South East ọsọkwa abụna isi nso na bịa ị ga-amarị nye ụbụlụ bụ biko enwee nwe ike gwana m nye ụbụlụ bụ na igbo ụbụlụ osisi ka ọ bụ onwe marị na abịa osisi ọwakpo ụbụlụ bụ nwa eji egwu obodo nsi bịa afa maka na ụbụlụ ọ na-edị na bụ osisi akwakakwa osisi ka ọ bụ abụghị akpa ụbụlụ ukwu onye ụbụlụ ukwu ka mbụ osisi oyibo kpọ the most predominant tree in that land area called ubulukwu is a tropical tree ịgbawa awalacha mkpụrụ osisi ọkwa akpọ ụbụlụ ya ka o ji bụ na ndị Igbo niile nọ n'ụwa niile bụ ndị ụbụlụ anyị na-enwe enwe mitin ya bụ nye mbịa data abụ na nye njọs na ọkwadome nke onwe mbịa ndị mụ n'ime emeghe 1987 all the descendant communities of Obolo bịa together 2007 ụnyaahụ nsobeni akpọkọmakwawe na Lagos abịaluewe bisi bịa bụ ubulukwu for a meeting of Obolo descendants ya bụ adịna m ndị asị na abụna m onye Igbo maka na onye ọnụ masị na ọbụna m shi nne bụ eze m Obolo eze mmụọ biri n'okpuru ụbụrụ ukwu onwumụ na anọ dị kenadi wezipụwe nwa ọkpala afọ a bụ obodo obodo asụa ekerie ekeri asụa ezenarịa ezenarịa asụa anịga anịga bụ asụa eze mụ afọ niile na mgbabe na afọ ise bụ afọ igbo ya bụ adịna m ndị asị na abụna m oyi igbo mana ejizikwa m oge na agwa ndị niile shamenewe bụ ndị anyị ọcha ụnụ ahụga nkwa esi kpụọ anị anị bụ ofu nye obe niile sha ejela anị ọcha ya bụ obodo ndị ọ bụla na ewe acha ụcha uwe bụcha aja ya aja ọcha ka ịkpụa abụghị na akpọbọ anyị ọcha anyị bụ ndị enu anị ya bụ bụ ụnụ ga-enwe ike kpọọ da liv live uphill ndị mbụ mari geography shi ihe na iwe akpọ flooding mmemme ọfụfụ ka ị na any community na anị ọcha dị flọded is not possible ya bụ anyị bụ ndị bi na uphill anyị bụ ndị enu anị ọfụfụ ka ị na one community na enu anị ọfụfụ ka ị nọ na adịwe flooded olesi ndị ọ bụ na isi mbido enu anị ka ọ bụ anyị bụ ndị enu anị ndị enu mbụ kpụ anyị afa ọ bụ na ndị ọcha gwa anyị zame enu anị gba enu anị abụ n'afa yoruba ma ọ bụ n'afa bini ma ọ bụ n'afa hausa yes anyị na ndị bini nọchiri anyị na ndị yoruba nọchime anyị na nwanụ n'ọgwụgwa anyị bu gbuolu oge aya ọ dịkwọ wee kpagbuo anyị n'olu oge ibuniwa ya ebutowa ya unu were fon benibụ ndị enene ịntanetị ị ga-enwe ike braz nyụ akpọ adesuwa wọ obodo m si bịa na ebini wee nụ ya gba ya ọ bụ na enwe mmụọ anyị mmadụ ada mmanya na die amadịghị amanya mewe ọgwụ wee echikwa eze wee eze wee ga-abịa obodo anyị anyị ememe na-enye ndị we ememe na-ewe akpọ ịdayi ịdayi bụ onye ọbụla ebi obodo m si bịa onye ọbụla akwa ememene maka na ada anwụchu mana eze ka ememene amazina ka ọ ga esibu na ndị nke anyị ga-asịzi na anyị bụzina na ndị igbo anyị na igbo bụ ofu ọ dị ile na eze ya ma nwike wepụ nwa na-abịa n'ime ọnụ n'ọka anyị na ndị igbo si dị enwe m nwune na mba ise ikwu ga-eji na aza ọbụlụ wee na azazi maka onuwe asụ ụvụrụ enwe m ụmụnne na e Ebonyi steeti wana azazi ụbụrụ anyị nwa na-akpụ a ụbụlụ mana enye niile chane ofu ụbụlụ tri nwụọ mkpụ afa ma ọ bụ ya ka anyị niile cha si buni ya bụ na anyị niile cha eme nye niile cha na afa ụnụ azụ apịa anọ ụnụ agwụ nwa ụnụ afa ụbọchị asaa ụnụ ebu ugwu ụbọchị asatọ anyị niile cha bụ ndị Igbo ama m natọzi ya bụ omenala ememe omenelu maka naanị nwụọ ofu ume ọnụ akpọ feje ọkwụ ọ bụ na ya kwụ n'Uweri dịka onye isi ịkọ ugbo ya bụ ịkọ ubi ya ka anyị nwa akpọ feje ọkwụ ogwugwu dị na nke ụnụ dị na nke anyị ụnwụchara enye unu eme ụnụ kpọ ọdịnala anyị dịda akpọ ọdịnala ọjị ụnụ ji ebigbo mmụọ ọjị ka anyị ji ebigbo mmụọ n'obodo m si bịa ọjị ka anyị chekwa n'onye ọbịa onye ọbịa ka anyị chekwa n'ọjị obe m ga-elu nkịta na-amụ eche enyi m ọjị iche enyi m ọjị ya bụ na enyi agwa m na-abụzi n'ebe m ke mbịa ya kpọmezia m onye ọbịa ya bụ nye ụnụ kpọọ ọjị ka anyị kpọọ ọjị nye ụnụ kpọọ nni ka anyị kpọọ nni nye ụnụ kpọọ aka ka anyị kpọọ aka nye ụnụ kpọọ ntị ka anyị kpọọ ntị amazina m ka o si nọberi ikesị maka na oluzi nyaahụ anụ awa ya ahịa wawa nụgede ụmụnne anyị bụ ndị secha ya bụ aya aya nwa bịa rime anyị niile a sị na wee tupu Emeka Kaduna Nzọụkwụ na ọ bụzi na onye ọkpa na mbeni na onye Igbo dọ n'akwụkwọ na nke si bịa etriti e ewa anyị niile dịka ndị Igbo Igbo one ka anyị niile bụ ya bụ ejima na arịọ Igbo niile dị n'ụwa niile ndị ụbụlụ niile nọ na Delta steeti ị nọ n'ụkwụ anị ị nọ na ndokwa bọb na nọ na ọ bụcha na idumu si bịa idumu si bịa kwa akpọ agbọ nta agbọ na Igbo means ofunye it means splendor beauty paragon agbọ nta means a place where it is beautiful to go and hunt onye agbọ nta ka mbụ agbọ nta ede ya bụ ndị wee kene ede na ụbụlụ ke mbụ na arịọ ọnụ biko ni ndị ekiri ndị mkpụma agwa ọnwụ ọ bụ na ndị nọbe maka ndị na n'obeni ekwerigo na abụwa ndị igbo ya kwa eji bịa ndị ekiri nim ndị ga emesị hụ nye dị m emepụcha unu su anyị kụwaa n'umuna anyị n'eze dị mmanya na ọ bụ eze ya asị ma amụọ na n'eze ka mbụ ya ma asịsị mmadụ n'afọ anyị bụ chukwu emeka ka ọ bụ n'afọ anyị bụ okonkwo ya asị afọ mbụ okonkwo mana akwụkwọ n'ime igbo yudi ji nye aka ya ekpe na-acha ka esi bido n'oge izi ka jie kwụsị ya bụ okwu na ọ bụcha na obodo isi bịa wazụ afịa anọ na ekwu ọsọkwa gwụgharịa akpa na-eke abụrụzi eken ori abụla orie ofu nye ọdọ ofu ije ọgwụ egwu emukwusi ekwu n'obodo m si bịa ya bụ onye marị sụa ka ọsụa sụa n'odo onye marị na-esụ ọsụa na ala mana ya ma ahụzizi odoburu na-asụ n'ala ka anyị e na ya bụ nwa mmiri na ofu etiti ka ọ gbụa na anyị na-asụwa n'ido nka nne kpa akwụ ọ ga-eji ya enyi akwụ ido nka ya bụ kọbweb kwa akpụa n'oyibo ido nka chie nne kpa ya bụ akwa wee nwee ike eji ya enyi biko na ka a nọkọme na ọnụ ka ala ahụ na-adị ka ije emeka kwado ka ọ bụ ka anyị na-ebi kwado ka ọ bụrụ ije yi nwa ga-ebulu n'isi kpala na abụ na-enye ụkwado ya bụ ije kemmụọ dị obodo isi bịa dui wee jeluo ya bụ ije ee igwe daalụ ee ndị kpọkọm ya bụ ije anyị nọ n'ime atụkwọ nke nkene ọnụ unu si ihe m efe ka ntụnye ọnụ na ya bụ okwu maka na nwata ka mbụ mana yi nnọọ ya bụ ugwu chukwu ya kwa yazikwa n'ụlọ ya bụ ugwu daalụ Oh wow, oh wow, this is incredible. beautiful to listen. Listening to this young man boss in pride, donning his Igbo attire, speaking the Igbo language with all sense of pride is something to behold. I so much love the sense of harmony, the sense of unity that we are experiencing among communities in the South South state who are yearning to join the Southeast state. I must say kudos to Senator Nod Nwoko and other senators that are reviving this spirit, especially for the creation of Anioma State. The Igbo race, a tribe united but politically divided. Then you ask yourself, was an Igbo man with Igbo language, Igbo identity, Igbo culture doing in a South-South state? Of course, the current South-South creation was done to politically disadvantage the Igbos. There are over 20 Igbo communities in the South South state, including Edo state. Yet, the Nigerian government is saying there are only five states in the Southeast. What an irony. What exactly is the crime of an Igbo man in Nigeria? What exactly is his crime to be denied his freedom and identity? When you look at the Nigerian state, you will see a clear case of Igbophobia. This Igbophobia did not start today. It is as old as Nigeria itself. Let me take you down memory lane. You must have heard of the Igbo coup of 1966. Of a truth, the coup was deliberately tagged Igbo coup because of hate for the Igbo race. You know, when you want to kill a dog, you give the dog a bad name. The coup was carried out by southern military men Southern here comprised of the current southwest, the south-south, and the southeast state, including some piercings from the north. Now, look at the list of the coup plotters. Going through that list, how many Igbo people did you see there? Out of 14 persons, only 3 of them were Igbo officers. If we have to go by the current Nigerian political creation, Only one of them is an Igbo man, who is Major Ifeajuna. But guess what? Igbos were punished for it. The major reason why they plot the coup was because of perceived corruption in the country then. The coup leader Kaduna Zog, who hails from Delta State, has this to say when declaring martial law. I am bringing this so that you will know the reason why that coup was carried out. And he said, in quote, In the name of the Supreme Council of the Revolution of the Nigerian Armed Forces, I declare martial law over the northern province of Nigeria. The constitution is suspended and the regional government and elected assemblies are hereby dissolved. All political, cultural, tribal, and trade union activities, together with all demonstrations and unauthorized gatherings, excluding religious worship, are banned until further notice. The aim of the Revolutionary Council is to establish a strong, united, and prosperous nation, free from corruption and internal strife. Our method of achieving this is strictly military, but we have no doubt that every Nigerian will give us maximum cooperation by assisting the regime and not disturbing the peace during the slight changes that are taking place. I am to assure all foreigners living and working in this part of Nigeria that their rights will continue to be respected all treaty obligations previously entered into with any foreign nation will be respected, and we hope that such nations will respect our country's territorial integrity and we avoid taking side with enemies of the revolution and enemies of the people. My dear countrymen, you will hear and probably see a lot being done by certain bodies charged by the Supreme Council with the duties of national integration, supreme justice, general security, and property recovery. As an interim measure, all permanent secretaries, corporation, chairmen and senior head of department are allowed to make decisions until the new organs are functioning, so long as such decisions are not contrary to the aims and wishes of the Supreme Council. No ministers or parliamentary secretary possess administrative or other forms of control over any ministry, even if they are not considered too dangerous to be arrested. This is not a time for long speech making, and so let me acquaint you with 10 proclamations in the extraordinary orders of the day which the Supreme Council has promulgated. This will be modified as the situation improves. You are hereby warned that looting, arson, homosexuality, rape, embezzlement, bribery or corruption, obstruction of the revolution, sabotage, subversion, false alarm, and assistance to foreign invaders are all offenses punishable by death sentence. Demonstration and unauthorized assembly, non-cooperation with revolutionary troops are punishable in grave manner up to death. Refusal or neglect to perform normal duties or any tasks that may, of necessity, be ordered by the local military commanders in support of the change will be punishable by a sentence imposed by the local military commander. Spying, harmful or injurious publication, and broadcast of troops' movement or actions will be punished by any suitable sentence deemed fit by the local military commander. Shouting of slogans, loitering, and rowdy behavior will be rectified by any sentence of incarceration or any more severe punishment deemed fit by the local military commander. Doubtful loyalty will be penalized by imprisonment or any more severe sentence. Illegal possession or carrying of firearms, smuggling or trying to escape with documents valuables, including money or other assets vital to the running of any establishment, will be punished by death sentence. Wavering or sitting on the fence and failing to declare open loyalty with the revolution will be regarded as an act of hostility punishable by any sentence deemed suitable by the local military commander. Tearing down an order of the day or proclamation or other authorized notice will be penalized by death This is the end of the extraordinary order of the day, which you will soon begin to see displayed in public. My dear countrymen, no citizen should have anything to fear, so long as that citizen is law abiding and if that citizen has religiously obeyed the native laws of the country and those set down in every heart and conscience since 1st October 1960. Now I want you to listen carefully to this. He said, Our enemies are the political profiteers the swindlers, the men in high and low places that seek bribe and demand 10%, those that seek to keep the country divided permanently so that they can remain in office as ministers or VIP, at least the tribalists, the nepotists, those that make the country look big for nothing before international circles, those that have corrupted our society and put the Nigerian political calendar back by their worst and deeds. Hearing those words, you can see that these were young military soldiers that were moved by passion for their country. Unfortunately, what they try to stop is still ravaging the Nigerian states today. The people who tell the story of the 1966 coup to paint the Igbo tribe bad did not tell you that their aim was to install a Yoruba man Akintola as the head of state. They also did not tell you that the coup was for store by Chukwemeka Odumegwu Ojukwu and Agoyi Ironsi. And of course, they will not tell you that the reason why Namdi Azikiwe and Michael Okpara were not killed or arrested was because Azikiwe traveled out of the country to treat an infection in his throat and Michael Okpara was having a state meeting with some Cyprus delegation. The plotters did not want to interrupt a high-profile foreign meeting. They won't tell you that despite having just three Igbo men in the plotter list, that there was a counter coup in 1967 carried out by northern military men. This was a revenge coup and they separated Igbos and killed them in their numbers. Both soldiers and civilians were killed like chickens on the road, on the airport, everywhere. Igbos were punished for a sin that others committed. This cumulative effect led to the anger that made the Igbos want to succeed out of Nigeria. And again, the federal government killed them in their millions. They did not only kill them, they divided them politically. Today, they call the Southeast state landlocked after politically partitioning their land. Why will you call the Southeast state a landlocked state when in River State the, the major tribe in River State are made up of the Igbos. You have Igbos scattered all over the country, the south south, even in some part of the middle belt like Kogi state. Why will you call them a landlocked state? When you politically divided them because of your own selfish reasoning. That is the reason why the agitation in the Igbo land will not cease because you deprive them of their right, you deprive them of their identity. You try everything possible to make them lose their identity. That is why today we are hearing of the normal state, and that state creation must come to fruition. For so long, they've tried to keep the Igbo community divided, but I'm so happy that the conversation we are having now is to ensure that they bring all Igbo communities together. The conversation they are having now is to ensure that there is harmony in the Igbo community the conversation they are having now is to ensure that a Yoman state is created out from the Delta state. Since you say the Delta state does not belong to the Southeast state, give us a Yoma state. That is what they are clamoring now. And of course, you should know that the creation of a Yoma state is as old as Nigeria. Of course, we have Dennis Osadebe who has been clamoring for this. Nnamdi Azikwe has equally been clamoring for this. Once again, I want to say kudos to Ned Woko for trying to sponsor this bill. And we all believe by the special grace of God, this bee will see the light of the day. Because the people of Anioma state, they also deserve to have their own state. They deserve to be part of the Igbo community that they were erroneously and politically stolen away from. Their identity will never be lost. They will be part of the Igbo state. And together, they will build a united, prosperous Alibu. Thank you very much for watching. I will see you in the next video.